<laughs> Um, na ọhaneze ndị Igbo abịakwanụ m ọzọ n'olejila na news na-abatala anyị n'efere mba ụwa kịta na-asị na um, alụsi ego na Asaba akpụrụ na JPAC na omele arrest wee na-asị na sinsi nya ka nna na dị okwu na-amonitọ ka di movement si aga wee fụwa na the whole the two account niile ọ post gonia Egbo mechaa post ya about Zion post be but unlike JPAC na everyday JPAC ya dropụrịrị ofe ihe ma ịbụọ so the news wee break ya na alụsi ego til aka wee kpụrụ ya bụ Ezekudena anyị wee were ohere a wee na-asịkwado odo odo biko ihe anyị na-ekwukwa ihe bụ na nwa mmụọ na nwa mmadụ nwa mmadụ emegbu na nwa mmụọ ị na-agwa gị okwu na ọ na-ewute gị ịgwadebe onye ọzọ maka ịma njikwana na na-enwe ndị manpower and resources na-emegbu nwa ogbenye maka ka okwu a si ebido mgbe mbụ according to the news na-elicha anyị na Nze Obi si na JPAC ya provide elele CCTV kamera ọmantụ na bia CCTV kamera ndị sanye na mụ na gị na-abụghọta na okwu JPAC kwuru mgbe a bụ na CCTV kamera mmadụ si n'ọmantụ bụ na onwe nwee intels onwe intels people na-enye ya information regarding your movement and regarding the moves ọbụla onye ahụ na-eme mmadụ ama mbịa akụkọ abịa gị na asị nọ na CCTV camera there is not possible is not anene mkpa mana according to Ken Palace of Justice onye okwu na ụka Ken bụkwa na ọka oyi m otegwe aka m ji sobe Ken Ken kemgbe kemgbe 2020 ka na-eso Ken Ken Ken ọma bụ na Facebook ama m amini akaụntụ Palace of Justice emechigo si ekwechili dia ka na-eso ken ken bụ onye okwu na ụka bụrụkwa na okwu aka m <laughs> maghị deny the fact na ken bụ onye okwu na ụka yes ama m nke a mana in violence we survive and in we move ofu okwu ahụ chọmkwa unu gee Palace of Justice breaking news break regarding park disappearance anọ Obi alụsi ego na Asaba bụ onye melia arrest ngwanụ gee na ntịkwa unu Oh, Odebre Lanu, it has daybreak. The news reaching me now from Eyes of the Gods is that again, J Park, Chief of Staff, J Park Comedy, that Nani J has been arrested by police. That again, Ezo Bin Asaba have arrested J Park. That J Park is currently chilling in Asaba police station now as I'm talking to you. That Ezo Bin arrested Jabal from Lagos, all the way from Lagos. They brought him to Asaba and arrest him and and and send him to cell for gini for saying that he mount CCTV in Ezobi's house. Ezobi said that gini that Jabal must provide that CCTV. He said that he mounted in his house. That he himself have used his guns and check he, that he couldn't see any CCTV then that he must come and provide a cctv he mounted in his house this one thing i keep telling people mind what you say online mind what you say online especially this ezobi when i when i, I was even on his case i know how i, I know how i put my mouth and remove because i know how how dangerous ezobi can be ezobi is a rough guy and i know him right from aba i know ezobi right from aba what he can do he lives in in in Ngwaro then me I was living in in in in in, in, in I normally see this guy he's a rough guy I know I theater. I know what he can do this one this this was the reason if I put math I will remove math I was still warning JPAC remove math from this guy remove man from this guy people think um, Ezo, um, Ezobi bribe me or someone bribe me but now look at what is happening now look at what is happening have you seen that again JPAC might have landed him into cell anyway people might say now why didn't Obi use his gods and deal with the uh, Pack? everything is not about the gods there are some things that are meant to begin in physical I know you, you want to taught, teach JPAC a lesson but um, Obi my brother ka m were asụsụ ngwa ịnwe nwa aba gwa ya okwu nwanne m nwoke debe nne biko bịa ala biko afọ adịghị ccp adịghị ihe onye komiti ogidala ụlọ ndị ọha ka ndala ọnụ mbụ tọsụl egwu ewekwara ahụ ka rie nri afe nnukwu mgbe onye tụwa ori ana m onye dịbọ dị gaị bụ onwe ihe ọma ntara ihe ọnwa oji ọnụ biko nne biko dede nne m gbaghara ya hafụwa ya ọhụghị ime ọdọ ọga dị ime ọdọ nuo hafụwa ya biko ekwe ndeta ọga nga ekwe ndeta ọga nga please ezobi i'm begging you please allow jbac release him release him at least now you have you, you, you have used him to touch us including me and others a very big lesson that again what he say on social media can send you to jail what is said on social media can send you to prison so let's be mindful of what we say on social media please um, eh, eh, ezobi nasaba arusego nasaba please i know that you're a hard guy you're a hard core guy right from aba please forgive forgive jpac jpac is still our own he's still our brother hmm? onye gbugbo na nwanne ya wuru odogwu if something happen to him in that side now you too it will it will pain you you say oh had i know and remember how close apa and jpac is and apa is your own friend too Please allow him, release him, release him, please. I'm begging you with the name of the God you are worshiping. Eh? Ezigbo mmadụ, Eze Obi, biko release him. God bless you. any update I will be informing you people. As am that's currently na na na Ofuaka akala abaghọla JPAC Ofuaka but he will come. Anyị ekwuchakwa wee na-asị biko doo odo unu ka anyị sikwa ekwu ka anyị si ekwu nwa mmụọ emegbu na nwa mmadụ nwa mmadụ emegbu na nwa mmụọ ọ bụrụ na eziokwu na ejije JPAC biko onye ji ya ha ala ya ka ya ọkwa biko bụ na aghọtago ebe anyị ebiko mgbe nkwa ọkụkọ si ya ọkwa biko n'isi jee paakị si ha ala anyị jee paakị maka na ihe anụ nwụrụ fon n'ịntanetị a bụ is all about ike sometimes ọ ka achụ cruise na aghọtago ịntanetị so achụ bp na naijiria problem anyị nwere na naijiria karịrị akarị na aghọtago ọlụ adịrọ aghọtago ọlụ adịrọ mụnwa nọghị ụfọdụ ọgụ ọ bụ na ọlụ adịghọ anyị pụtakwa anọlọkwa ebe a tikwa kamera na-agwa ụmụ ụwa nke anyị na efere mba ụwa maka onye ọbụla nwere anya mana ọ nwee ihe ya afụ nwe nke ya ha nwekwa nke ya mma afụ ngụwa ama mfụ ga gị biko alụsị ego nwanna ha ala anyị ji paakị biko dododo ee nwanna ha ala anyị ọbụna ọgụwa ji ha ala ọkwa nnọọ ndị kidnappers ji ụna ha ala anyị ya biko nọ n'ịntanetị ka njikwa wee kwuo n'ịntanetị na-achụ GBP ọ na-achụ BP e na Naịjirịa hụ ha nwa onye ọbụla nọ n'ịntanetị ụdị enwe data ihe afọlele ihe ya atọ gị ọchị na ntago mana nwantị na nwa bụ onye anọ na ihe will neva stand to say that ihe mmadụ na-emerụ nkweta na-asị na omeri ya ntago okwu ọbụla m na-ekwu ihe haf vidio bakọp ọ na-esi nụ ya ka m esi wetali ya ụnụ the only thing bụ mma attach my own my own suggestion towards it na na anọ I will attach my own suggestion n'ime ya maka na uche niile adịghị ezu izu ọ bụghị ihe mụnwa na-eche ka ị na-eche na ọ bụghị ka isi ghọta ihe ka mụ nwakwu si wee ghọta ihe wee na-asị na dododo dondoloko ji pak ebe ọ bụla nọ we are still soliciting for your relief for your release do alụsị ego odogwu ka ebe iji ego ijiji jide mma mgbakwago ajije pak ị haala anyị ya ken palace of justice ofu mgbọsịkwa ana m ekwu ya ngụwa national eye of the gods ofu mbọsi <laughs> ihe ewepụtakwa eye of the gods a ka afụ mgbe na-ekwukwa ọzọ wee na-asị jee onwe ha ihe JPAC kwu maka na ogwe JPAC bụ na ya akụziri ya n'ụlọ akpọ ntu ya akụziri ya n'ụlọ akpọ ntu so onye nwakwụgwọ ebe wee tụka ka gị ihe ebutekwa gị ihe iso onwe ọnụ ka akọ ọnụ ka akọ ma mụnwa na-adụghọ m amahapụtanwu ihe sị gị na mmadụ nwụ na mmadụ anwụrụ ọ pụtara sị na ee onye abụ onya ọnya abụ onya onye jikwa wee nwụọ ọnya ahụ I do that ihe ọbụla m na-epost ebe a nwee vidiyo backup ịchọba ikwu echọba ndị meli a jide ha na ọ bụrụ m ihe nnọọ analiza ka mbụ bụ ekwuchakwa m na-asị na ọ ya dịla igbo mma na ka m nwere mgbe ọzọ